kene chineke amen o nwanne kenere m na chimemela kenere m chimo ọ dị ime kenere m na chimemela ha o kwere nkwame ya ana m ekele gị o ọ dị ime bụ juda aka m dị n'elu o, maka ihe ọma na-eme ya mere m ji si ka m kele ekele chimo nwanne kenere m chimo na chimemela ha kenere m chimo nwanne kenere m chimo na chimemela ha kenere m chimo nwanne m chiogbaghari kenere m chimo nwanne kenere m chimo na chimemela ha kenere m chimo nwanne kenere m chimo na chimemela ha kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo m kenere m chimo m chimo ọ nwanne kenere m chimo na chimemela afa na ana m ekele gị kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m na chim emela kene ya n'ihe ọma ọ na-eme kedu ihe ị ga-kenere m nwanne kenere m na chim emela ya ndị ndị nọgo okirikiri kenere m kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela ọ dị ime bụ juda nwanne m ana m ekele chimo onye na-eme mma o jehova jehova o kwere nkwame ya nwanne kenere m chimo na chimemela chimo nwanne kenere m na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne m kele ya omela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere imela ọ n'ime bụ Juda ana m ekele gị onye na-emere m mma nwanne ana m ekele na chimemela ọ dị mma na-eme mma chimọma narị ekele kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela onye na-emere m mma ana m ekele gị oho onye na-enye ike onye na-enye ndụ chimo nara na nwanne kenere m chimo na chimemela ha kenere m chimo nwanne kenere m na ha kenere m chineke jehova kenere m chimo na kenere m chimo na mapụ ịkọcha ya kenere m chimo nwanne kenere m chimo na chimemela chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kenere m chimo nwanne m kenere m chimo nwanne kenere m chimo na chimemela kele ya kenere m chimo na chimemela amen yes lord gbaa mbọ na-ekene chineke maka ikene ya na nke o mere o mekwa ọzọ <laughs> ọ bụ ọka aka amasị amasị yes yes lord ugbu a na-arị atụ egwu amen jehova nke bi n'eluigwe eluigwe nke atọ na-eme ihe ọma niile amen anyị ga na-ekene ya maka ị na-ekene ya ngozi a na-agbatu yes ma nke ị na-afụ ma nke ị naghị afụ yes ka ọ dịrị gị na mma n'afọ jizọs amen ka ọ dị mbọsị ọzọ gbaa mbọ na-anọnyere m yes nugo ka ọ dị